Mama? Mama? Hey! Ọ dị mma! Ọ dị bekee! Ọ dị bekee! Hey, nna nnọọ! Isi bịa nwaanyị! Ee, sị ka ndị kọrọ nna. N'oge owu uche ma ọ na-emewute m emewute wee mete m nwa. A sị m ka m bịa gwuo unu. Na Prince ebidogo iticha m. Hey! Nna anyị dị mma! O mechapụtakwara emechapụta. wee David Isham mana mama ịma na o nwa kwuru sị na mme ka ihe a oji ekpọ polisi ka a m Não ekpọ polisi mkpọ na polisi a sị achịkọta onye ụwa achị ya ebe ahụ dị ya mma amakwanụ mgbochi gị na-achụgharị gị ka ọ no gị n'ụwa achịkọta onye ụwa achị ya ebe ụwa jiri nwayọọ kedu ihe gị na ọ dịle n'akụ oyi ya akwado otu a wee bata ịjụ ihe ya nwa m gwa m eziokwu ebe isi wee chịta akwa ọ gwaghị na ọ prince chere ya ga-ekwute ọ dịrị nwa não maazị onye ọ mechie ọnụ ozugbo ụkwụ na-arụ adịrị ka mma na akwa abụ prensị nyere ya bịa nso bịa chịtụ akwa na ọ na-echi prensị ogechi bịa chịtụ nwere imi bịa siri akwa ịnọkọ na obi mgbe ọ na-aya onye a gị onwe gị chefuo na otu m nọ n'ụgbọ ndị mmadụ fụ otu a m na-adị ọcha ugbu ha nwere ike kwuru maka ya bịa lụọ ọgụ even mama ọ bụrụ na mma n'otu a ka ọ na-adị ndị m ga-eme mme arrest bụ ministers <laughs> ọ ka akakwa mma mma maka ime nke ahụ ọkwa ga-agbagokwu agbago nne begodi <laughs> ka anyị jeje gịnị ka unu ga-esi m ga-eri ruru ka ihe m na-eri na bed mhm. ka ihe ọ dị nke ị ga-esi ugbu a m na-eri Eh? ọ ka okpu nọ n'afọ m bidoro ya ọtọ. Ọ dere maka na ị ga na be igwe rie nri esiri ebe ahụ jụzie nne nne gị siri. Ọ bụrụ na m na m jụrụ nne gị bọta ịma na ihe niile na-eso n'usoro ejigwe m ezigbo nri wee kọrọpụta okpu m nọ n'afọ mbe rie nne a mgbe e nwere ka ọ nwere ka ọkọọsọ onye ọdọ maka ọ dị ọ dịrị bịa rie nri nne gị siri ọ ọkwa emechaa kịta na ya oriwa n'azụ hụ mkpumkpu azụ ya otu o si aga na ọ dịrị azụ bịa rie ndị nne gị siri enweghị na-aga ọkwa sịrị na ọya prez chere emena ka anyị gafele ya ọ ga-aga nga ma ngwa na sọpọt erugo na omume m onye na-akụ ihe a onye na-emeghiri ihe ọ nwa na ebe a obi igwe onowu ọngụwa na-akparịta onwe gị oke ndị ka gị na ọngụwa na-akụ ụdị aka na be ebe ka ị gbakwa na-aga ugwu ijem ọhụ ka mbụ mgbe unu na-eme igwe nke ndị literate onye gụrụ akwụkwọ abatagwe ke ihe ị na-agba kpukpukpukpu wa bịam wa bịam wa bịam abatagwe m abatagwe m sekọndị kọmand ihe ọbụla m kwuru ihe na-emere so ị ga-akwụ ebe a prịnsị anọghị ịmakwa ebe isi bịa hmm. ọkwa moto prịnsị bụ ya ọwụzie moto ya na ebe a mụ onwe m nọ n'iro na-agwa na prịnsị anọ gị na moto moto prịnsị oji okwu ụra aga ị na-ekwu ihe maka iji iche ma mgbe mbụ ụnụ kwara gwara n'ime ebe ezi ọwụzikwa ugbu onye oge na-agwa okwu onye na-agwọ okwu. oge nke ọ na-agago prịnsị chigha azụ achị igwe m ọkwa nye m rank ihe ọbụla m kwuru ugbu a ihe na-eme prịnsị anọ ya ọ dịlị anya adịkwa gị mma ị makwa onye na-agwa okwu onye owu ọkwa onowu ama mmụ mmanya ka ọ ṅụrụ kpitipitipitipiti ka ọ kụtuo ihe a aka na-ekwu ya gbara wuruwu n'aba ha che ma mgbe nna gị nọ nna gị dị tret nke a nke a apụta ya zuzuru kpam zuzuru kwe ya ugbu a ka mmerụ merụọ gị ahụ ọkwa ọkwa ngwa ka m na-azọ inyekwe ha chansị otu ha si emegheri ha ma na ịgụrụ akwụkwọ i don't like it ka ị na-ememe kpaịtị na-akparị ọnụ ọnụ obi ka m very very eh. sorry mm, hapụ ya ọhịa gwara ya ka ọ na-eme ọhịa gwara ya ọnụ owu ilechara m anya my prince you see what you you you got now my prince if you didn't cut now um, only go to the backyard go to the backyard I'm very sorry, my elder. I'm very, very sorry. Etu ị ga-esi wee chi anyị. Ị ma na m agaghị emenwe ihe a. Oh, no, Kezi nke guide anyị inside, oh biko. Oh no, please, let's go inside. Let us go inside. Bilibegi. Oh no. Bilibegi. cuori, cute noi. Non si sa che è non hanno, so, so, si sono luce che ha Che si? Ọbụrụ na m alaikere gị mana ịma nghọtacha sọsọ mụ ama rizin m ji wee na-agwa gị ihe so, so, mụ ama mm. You know there is no time. And this whole thing is just a matter of little time. If I get done with this whole thing, man, I'll back to America. You know it.

bịa n'onye n'onwe ihe na-eme gị n'isi arụ adịkwa gị kedụ kedu ka onye dị ka prince nwa igwe obodo anyị a ụmụ agbọghọ niile nọ n'obodo a na-eje akwụ na line ka ọma ma ọ ga-anụ ha ọ afa ncha niile wee were ụkwụ ya na-abọ bịakwute gị si na ọ ga-anụ gị ndị nwa bụ na onye na-efe isi kpakakpaka nke iji budala onye ihe nke ọtọkwa nkịtị mmanyị nke anụghị na ị na-asị ma emere ya ya eme hapụ na onye ka o mee ihe dị ya n'obi ee hapụnụ na onye na o si na ọ chọrọ ịnụ prince ọ na prince ụwa niile ha mmadụ ga-eji mmadụ ama nnụfu ihe n'ụlọ sista ekwusigo okwu okwu na ebe ọkwụ ka m mma na onye sigo. ihe ọ na-emezi nnọọ bụ ọbụla ihe ọbụla asịsa nkechi gwara nna na ngwa ihe a ka prins ga-agbapụ n'ọnụ ọ n'ezinụlọ anyị a ọtụtụ ihe agbanwe na mma ka nke si eri agba nkịtị onye ozu ya le na-eme anya ya nwụkwala mbọsị otu a ga na-ekwu okwu gbasara m itinye ọnụ ka akpọzie nke a gị nke a bidozikwanụ mbọsị ọnụ ịma anya nnọọ mbọsị ọ bụla ịkwapụta ịnụ nwaanyị na ịkwadogo nnọọ ịnụ nwaanyị zuo okolobia ịnụ nwaanyị ọ bụrụ princess ịnụọ ọ queen ịnụọ wepụ ọnụ n'okwu m nyaala nekwa ya mama wọnụ kwa ya chi ewoni wọnụ ya onye kwuo eziokwu awọnụ bịa amakwa m ihe na-eme n'ezinụlọ a amakwa m ebe o si esi amakwa m onye na-eme n'ihe a onye nke izizi onwe onye na-eghe ya ọnụ onye nke a na-eghe ọ na-eghe ọsị na o nwere ebe ọ na-eje na-efe isi kpakakpaka e ị na-agụ akwụkwọ ị nara agụ akwụkwọ ka m gwakwa gị agwa enweghịzikwa ebe m ji azụ gị jebe ka ọ ya azụ gị ebe ọ bụla ị chọrọ iguru prince ya azụ gị

ọ dịrọ m ị na-ana nọ na nwere obere ife nchọka imeelụ m n'ebe m ga-eje nne hmm? biko oh, ọ gbasara nnonye mm, maka ajụgo m esi ọ bụrụ na gị na nnonye na ndị be ha dị na mma nke ukwuu so si ka m bịa gwa gị nyere m aka gwara m nnonye okwu ọ na-agbakọtago m gwakatị okwu gwakatị okwu gbagide nkịtị okwerọ ọ bụkwa okwu nke onye nkịtị o m chọrọ ịnụ anụ ihe ọ bụla m ga-eme ka ọ bụrụ nwunye m so ka nyere m aka ka m malụ ka ị ga-esi mele ka o wee banye mana ka ịkwana ihe o kwuru iwe ya ma ihe ọ gwara gị nwaanyị ka ihe mere o ji gị ekwe ha mm, o kwuru na iwe mana ọ sị m na na ọ chọrọ ịgụsigodo akwụkwọ ya tupu ọnụba di na nke ịbụ akwụkwọ ọ sịkwa m na na ọ chọrọ ịbụ nwanne ya nwaanyị nke tọlie ụzọ wee nụọ dị na-asịsị aka na eme ụdị ihe ya kịtazi ihe agbagwojukwa m anya maka na ụwa kịtazi na-adị emezi ichezi ka onye tọrọ gị buru ụzọ n'ụba gị onye o ji masị gị nụa <laughs> ịma na onye ọbụla na-ebi ndụ ka chi ya si wee kee onye ọbụla na omume nke ya ịghọta ọ bụrụ na isi eme kịta ka m nwasị eme ofu nne mụrụ mana ọ bụrụ ofu chike so na-akwa ka ọ dị ọ ga na-eme na one ya nwasị wee ghọtakwa na nke ya so ị gaghị eblem chọọ taa mana nsogbu adị m ga-ahụkwa ihe m mere hmm, ihe mere bụ na hmm, biko gbara m mbọ m ga-ahụ mana ịmarago na ada agbakwa ka nwata eze o ị nwere nsogbu hmm. ị nwere nsogbu ịkwasara nyekwa ọ banyere a setụlmentị gị bụ obele ife ọkwa nke setụrụ go ịma na kama akwa edekwa ya ede maka adịm ekwekwa ka nke m fuo nke ya yara efu yara efu ee biko keke n'afọ ya biko ewe n'iwe ogechi ogechi good ma nye gị tii na akpa oh, nsogbu adịghị ọsọmazie m ka ị m ga-atụrụ ole ike dị m afa m Tony hmm? Tony ọkwa inwe fon mba hmm. ọ ga-abụ ị na-arụ ọrụ na-abanye ị na-agwazi m ka unu si ka o si aga Then ọ bụrụ na m alaiki ogi ị na ebe nna na ihe ọgbagogo m bịa bifọ ihe na-ekwu na mụnwa ama nwanne very funny that nwanne gị nwaanyị na anụ you're waiting for your elder to get married. Oh.

It was alright. Since my one day one baby, got guy, it's okay. Mm. Okay, one one. No, eh? Wa prince ka gịnị mm. na gịnị kwukwa? Mm. Ama sị m ihe niile gwara ya ọfụma, ịgwata to Na-agwago m ya sị na mama m bụgo I'm going to Ọ ka mma na onye ndu nọrọ onwe ya afọ na ọkwe na nghọta. Ehe. wata ya eh, ya chenu nnụsịa wee bịabazịa achọ m ka ị nụọ di ndị igwe ma nka fasi eme eh, maka fasi eme onyanwụ hmm? ịgwata ya ọfụma o kịta ka ịbịa ị na ka nwa hmm? na ya ọ gịnị prince ka ihe ọsị na gị niile maka anụgo m ihe ị na-ekwu na fon kedu onye ọ dị na mama ọ sị na nwanne ya nwaanyị anụbeghị na ya ma dị eziokwu na nwanne ya nwaanyị anụbeghị fọdụ atị na ya ma nke o ji wee bụrụ onye nye ofe iriziri a na ihe ayọ ka anụ bịa ọmụ ụmụ agbọghọbịa onye na-abịa n'ime palasi a na-ayọ biko ka anụbafa mana ọ nwere onye ịrọta ọ bụrụzi ya na ịchọ ka imeghelie isi wee bubie chee ka m gwa gị ọkwa ịma nwa mesigoro kweta achọghịzi m nye ebe a maka ebidowo nkịta wee kpụ ya asị ka onye oche na ya bụ ka nna na-ajụ dị ee maka na na-asịzi ka ị nụọ nwaanyị nwa nkịta nke echi ya ka o jizi aha ngịla onwe ya ha chekwa o nya ee eh, bidokwa n'oge gbagbazialụ nwa ọsọ kpamkpam achọghịzi m ịfụ anya chacha ke ụdị ife na ife a ka ife a na-akpụ ya rịrị ọkpụrụ ịgbago ọkpụrụ ịgbada taking it personal man. na ihe m chọrọ ka ime na eh? ebe ọ bụ na iseli na ị ga-esili na that family wee nwanyị eh go for the sister jekwulu nke tọọ ya ọ na ọ eje nketa nke echiche mee gị eh? mana ọ bụrụ ma ọnya agbajuo ya echegokwa m ya oh. echego m ya mm-hmm. I think that's what I have to do. o nwere enwe ihe ga-eme echi ihe nchọ bụ ka ị nụọ nwaanyị ka ị were okwu a ka ọ baa gị n'isi o ihe nchọ ọbụrụ mmadụ ibi ebe a nụwa na-eme na afụrụ ihe dị ka ya zie eje kpọọ ya biko ọ dị dịka onye ekwu egwu rọbish na-eme na-agbazi m anya mmiri ife na-eme amara ọjọọ papa hey na prince ụlọ ọwụ nọ prince gbago prince gbada na prince a na-eme ụmụ ka na-agba football prince na-eme ka asị na nwanyị nwere ife ụmụ nwaanyị village abụ prince na-eme ka nkịta na-eli nsị a mechichichicha ndo nya ihe a niile fegocha fedata ọ bụrụ na nye ka ọ dabara ya ee eh? papa na-ezenu m anya hmm? n'enu m eh? mụ na nonye hmm? a ga-atụnye nnukwu na nonye ịdị ọgọ ịdị mma hmm? kama na ofu ihe m ka ịghọta n'ụwa bụ na ihe niile na asị a ka o si so onye adịana eh? ee eh, ee eh, prince ekwetego na ọnọnye ka ọ ga-anọ amara eh, achọrọ m ịjụgo nọnye na onwe ya ekwetego na ọ ga-anọ prince maka na prince gwa m mbọsị ya na nọnye ka na-efe isi kpaka kpaka kpaka na ọ gaghị ikwe na ọma nnụ na mana ebe ọ bụ na uche prince mbọsị ha na-abụ kwetere anyị ga-eme omenala ọnụọ ya anyị nwee eze maka ebe a ka ka ka ka interest m ka wee dị ka anyị nwee eze obodo enwee eze obodo anyị ọ ga-adị iche onwe onye ọdụ ọghara ime otu a maka ọ bụrụ mụnwa m na hmm, nke na onye na emekịta eziokwu lele prince ọ dị aka ọsọ sọsọ ahụ bụ nwokorobịa aga n'obodo oyibo gụchaa akwụkwọ lọta hmm? maka ọ chụrụ ịkwa nna ya koma kona tunga anogami ye ni ndegulu prince nsogbade nsogbade amara ozugo prince prince ozugo wete mu wete mu mkpu taba mu wete mu mkpu taba mu ife niile na Mm, ị ma na kemgbe ụwa na nwanne gị nwaanyị na laik iji red eme isi ya eh? ngwa <laughs> <laughs> eh, mgbe aka gị na-adịrọ n'isi hmm. eh? gị na nwaanyị biko abụkwa anyị oh, nnọọ oh.

nwoke a m gị na ya mbọsa ewu a onukwu a ee na onye ka na-akpọkwa ewu. sista ewu a na-akpọdo akpọdo na-eyi eyi anyị kpalicha anyị lotago chelu nke bịalịba anya ewe ojego be gị bịa kọmplen <laughs> nwe ihe ọzọ <laughs> ọ bịazịabịa isi gị na m nyere ya aka ka ị kwere ya na ọ sịkwa m na ọ chọrọkwa ọhị na ọkwa ọlụlụ hmm. ọlụlụ direct oge echi ị wee bịa ọ sị gị bịa tunuo m ndị nwa kụchala ụkwụ ka ị bịa tunuru m ka redio kwa ya ọ na ọwụ na ụdị nsọpụrụ na-enye ndị okenye ụdị ụla nkala ya okwu ịhụkwara ntakịrị nwa nọ ya nke pịa ya aka pịa anya na hịkwa maka ogologo iberibe oto mana oge echi ejikwana nwanne m nwaanyị eme biznes ejikwana eme biznes ịmakwa na e, e, toni kwere m nkwa nnukwu ihe ọ ya enye m so maka na ọ kwere gị nkwa n'oge ị ga ego hmm? ka iji wee bịa ebe a na-akọ aja mbele aja mbele ọ ya ka ọ ga-ejikọrọ m ọnụ ọ ọma nkwe ya jikọ nwaanyị ya mee ka o kwere ekwe ka o nweke nye m ihe o abụghị eji na nwanne m nwaanyị mee oh, ozugbo e ọ dịle nkịta akpọ gị n'azụ oku mba akpọ m ihe n'ọnụ akpọ m nwunye m na ị ihe hmm. so all the time akpọ gị is either na ị na-ata akwụ ma onye na-ata ọjị <laughs> ihe niile egbe nwee nke m na-ata mmụọ ọmụ onye na-ata n'azụ ụlọ ya gaa kpọrọ m nwanne nọ nke ada onye nwanne nọ nwa ide nke ada the first daughter ejikwa nke a eme gịnị gịnị gbasara gị sị gị gaa kpọrọ m nwanne nọnye echere m ọnọnye ka ya na-amụ ka ihe ejikwa nwanne ya eme mefere gaa kpọrọ m nwanne nọnye ee two in one m ya ugbu a ugbu a mmiri onye ga-agụ nọ na-eche ya ife na-eme n'elu ụwa ife na-eme ife na-eme n'elu ụwa ife na-eme hey hey ọ dịrị nke a na-ebịakwa be n'ụtụtụ ọ dịkwa na mma ya nọ mangoro anyị na-aga ọwụ ihe mere gị nnọọ uche gị opụọ ihe niile m na-azụ ụkwụ n'ala kpirikpirikpirikpiri ma na mmadụ na-abata ụnọ na-erikwado ihe afọ ụgụ n'ukwu mango afọ nwanne gị nwaanyị n'ukwu mango tụgbadị mango ọgwụ ụnụ zuru ike kedu aha gị aha m bụ Nkechi onwe ihe mere ee prịnsị si m kpọọ gị prịnsị kpọọ ọ dị onwe ihe mere onwe ihe ọ sị na m mere nke a pịnsị na-akpọ ya mmadụ bụ ịkpọ gị gị na-ajụ ọ dị mma enwe ihe i mere ee gị na-ekwu prịnsị bịa ugbu ugbu a na-ajụ m enwe ihe mere ihe mere n'uwe ojii a tukuru m na mberede oke ọ dịrị ma efe ga-eme gwa ya na nna abịa ọ sị m ọgwa ya agbaghị m onye bụ Thank problem na ya imidio by force ọ chọrọ inu ọ chọrọ inu jajajajaja gị na afịọ na onye onwere uche wee ju na prince ama amị ka ọma niile ka prince fụrụ si na ọ ya anụ ee eh, gị na afịọ ọ bụrụ na nọ ya ma ife oche na mgbe nna ya nọ ndụ fa na-ebughali ego kịta ọ bụrụ na nwatakịrị igbo ala ife nwere uche nwere mmiri ala nne ya ọfụma na onye ga-ama na prince bụ onye ga-ebunite ezinụlọ be nne ya o wee mepee ọnụ ya jụ na prince ama anụ ya igbe a na-emechi sị m ntị ee eh? mama chima agwa gị ọ bụrụkwa na iwu ọkwa prịnsị a na-ebunye onwe ya elu maka na o si obodo ibo wee lọta so ọfụzi ụmụ ụmụ agbọghọ obodo ha adịghị aka nkiri nke akwa ọ gaba maka nụnye ọfụnụbeghị ihe prịnsị wee nechaa m anya wee wuo m n'ala nechaa mụ aba amara wuo m n'ala ọfụbeghị ihe na onye ga-emecha ihe ọ ga-eme ya okuru m ichi ya ọkwa prịnsị <laughs> amarachi ọkwa ifo prịnsị prịnsị abụka adịrị bụa dịka prịnsị n'obodo a <laughs> ma ifukwala ife o mere ọ dịlị ife ọkwụsị ọ dịlị wụchaa ya ọ dị na wee si n'onye aṅụrụma wee pụọ wee walụ mmadụ iwu ọbụla prince ga-anụ onye ọbụla prince si na ọ ma anụghị zue n'ike ee eh, ọ gịnị na-afịọ ụmụ nwoke jụrụ eju ndị karị prince mma aa ah, ah, gịnị na-afịọ ọ bụrụ na prince si na ọnọnye ka ọ ga-anụ nọnye wee ji mepee ọnụ ya wee sị na prince ama anụ ya ị hapụ ya hapụ prince hapụ nọnye hapụ maka biko Amarachi Amarachi eh, Nkechi, I am not going gị, I am that serious. I make come up my mind to marry from your family. And your sister now, worry my bomba got bomba. It's not fair, man. she's tossing me around. I don't know, And I asked him that na check I go abuse on all before you know. And you know I've made up my mind to get married from your family. Eh? I don't know, maybe know why you understand and ịlikekwanụ I mean, we can get married. You know, the mantle of leadership is upon me. And as I'm producer his son, there's no time to say no time. Be my wife if you like me. That's what I'm saying. I don't know if you like me that, you know, that much to spend the rest of your life with me. Mm-hmm. Mm -hmm. Prince, I'm to me if any ịma na nwanne m nwaanyị ka ọ bụ and o tego o kwubelu na ọ chọrọ ka mụ hapụ ụzọ wee n'ọrụ tupu ya were nụba gị so biko n'iwe o I'm not angry. Listen. Listen to me. Because of the long-lasting relationship your father had with my late father, I want us to still tie the new tie knot. Let us be together. Let us extend this relationship. Be my wife. Please. I've even beginning to like you. For real. I'm beginning to like you. Be my wife. What are you saying? Mm -hmm. or are you saying yes or no? I mean, tell me, what is your stand? do I do I get my mother involved and you know bring the, the, my my uncles and my elders to your house? Never tell. <laughs> come here, baby, come here. Come here, come here. <laughs> Um, let me get you something to drink. Okay. Uh, uh, do, will you drink Amarula? If of me, yeah, more than one. Okay, I'll let you get Amarula. <laughs> ọkwa maka mmanya ịma na mmanya nọ ha n'ihe gbasara di ahụ a na-eme ụta na-eme ụta ehe achọghị m ka ọ n'ihe m chọrọ gwa gị mana ọ maka gụa mere prince ji akpọ m na palas ọkwa maka gị ọ si nwunye aka yọba gị na ọ hụrụ gị n'anya na ọ chọrọ ịlụ gị nke taa nke echi ọ hụrụ gị n'anya na ọ chọrọ ịlụ gị ọkpọna mkpọ ya na fon mkpọwakwa gị sista oniche na ọla ike m dị interested na o mere gịnị hei na onye ọ bụzikwa gị a na-ekwu hei na ọ laikiri gị na ọ dị interested nne m wụsa nke ahụ na ọkụ ọ dị ka ịma dị ka ndị igwe a ime akafasi eme ha dị ahụ mmadụ n'anya ọkụ na m na-agwa gị ọ chọrọ ịlụbata gị na ọlụbata ha na gị mụtara ya ofu nwa ọkwapụ na n'akụkụ onye ọ chọrọ ime ọkwapụ gị n'akụkụ kpọta nwaanyị ọzọ ndị igwe ha na-alụ ọtụtụ ọtụtụ ụmụ nwaanyị a na-achọ m ka ka ofu nwanne nwaanyị nwe ka o jeta ahụ ịma na m hụrụ gị n'anya ahụrụ m gị n'anya nke ukwuu moreover nke anụ ahụ na ahụ dị gị na-ahụ gị ụta ka ije lụọ dị gị mụ onye bụ ada gị nwaanyị nlụọla dị nlụọla dị aka m nọ nga ee aka m nọ nga echekwana m na onye isi pụọ nke na-esote e wee sote ee so ahụ ahụzi na gị aka m nọ nga so cool down time ka dị mm, sista agwalụ m ya na m anụgono n'ebe nwanne m na nna ayọ na o tego gị ka ị nụ ọnya na aka na-ayọkwa gị onye m gwara ya nkekwana ya ọzọ chọta ngwa ya onye ahụ anya m ahụ takwa m n'oke ebe ebe ahụ nwa aba adanne ga-aka ma wepụbigide As my father's right-hand man, and I am a member of his cabinet. As I can make informed now. Uh, Fugumenyem Gano. kọwalụ m ọfụma na ịma na nke abịago na-aghọtacha ụfọdụ ihe ọma ọnụ na ahụ m ekwu ka isi na ihe mmiri na na afụgo m onye m ga-anụ eze na woman I want to get married to i found a wife. Ị na-ekwu eziokwu? Onye ebe? Onye obodo anya. Oh, she's she's from the family of um, Ide, Ima Ide. Ide, Ide, Ide. Ide, Ide nke bi n'isi ahịa. Ide nke bi n'isi ahịa. Nke onye nkuzi nụ. nke nwere okwu udara na be onye nwa hmm. eh? eh? mana na be ide ahụ ha dị ụmụaka na abụ nke nke ọ bụkwasị abụkwasị the elder one nke ada eziokwu nke ada ya ka ịtadoro nwa dike nwa dike dimkpa be anyị nye m aka ọya nụ ịmụkwa ịghọtara akwụ etinye mkpu were mikrofonu baa ime ahịa na-ekwu ihe a na-ezo ya ezo nyekwa m aka ọzọ nwa dị ike abụ nwa elodanna thank you so unu ihe um, m sị ka m mee gị mfọm uh, na achọ m ịga meet the parents hmm. and uh, ndị be na snofu onye adịghị anụ nwaanyị so achọrọ m ka ịhụ onye m ndị ichie n'onwe gị so that ka anyị gaa gaa kwụọ aka n'ụzọ gaa meet one of the parents then make our intentions known to them. ọ mm-hmm. dị mma eh, okwu okwu ọtọ ka ekwe n'oge ị na-eche na anyị ga-ebido ya bụ iche ma dịka isi ofu onye anụ nke a ọbara hmm? hmm. <laughs> eze dị n'arụ eh? abụghị ihe a ga-ezobe ezobe otu o siri gwa mmadụ na gị ka jee echi ma ọ na-echi ọ <laughs> dịghị ọkụ n'obi otu na ihe gbasara nwaanyị anyị kwesịrị ime ihe fọm na anyị na-abịa ewetago bife anyị echikwanụ so ana uh, m ele ihe dị one week time uh-huh. yes okay ofu izuụka yes mm. ọ dị mma ihe mere ihe eme bụ nsi n'ebe a pụọ kịta hmm? Hmm. m ga-achọ mmadụ bụọ ma ọ bụ ịtọ gbara ọkpụrụkpụ na hmm. mụnwa na onwe m anyị ga-eje ya bụ ije hmm? anyị jee ndị be ha na ọ nwere nwa nwere nwere nwere nwere nwere na-edekwe n'azụ ụlọ ha <laughs> warara chere chekwe ka njụ ogo ka njụ ogo <clears throat> ee amakwa m na mmiri ababeghị n'opi ụgbọgụrụ ọkụ. ọkụ. emelụ m gị gịnị emelụ m ọlụ n'ụwa wefu gị n'anya ibunyezie m nnu wee ha kpọ m mmiri Hey, ike agwụnaghị emekwana alụ mba ama na ọbara ya dị ọkụ kịta ị chọrọ ka o mete meta atameji wee nwayọ nweze ka ịbụ ihe mere na ịbụ iwe nwayọ adị nna ya ee eh, mụ na ndị ichie anyị ga-anaba anyị ruo obe m mmanya bụ ọjiri ụlọ okwu ebe o si <laughs> eh, ka anyị mara ihe anyị ga-eme ya ụnụ ga-anọ mechaa ma bịa mụ na ndị ji egbe ka nwere ihe mee olówó dálú o gị na ndị ichie ekeneka m a sị na kwudo na akwudola eze wee chie ifụrụ e ụlọ akwudogola anyị tata daalụ nụrụ igbo gabazie na ka anyị nataba Hey. Mbano, mbakia

síjọba lọ. Biko bẹ́ẹ̀ lè fa gate tó. if I never wa, ìfẹ́ nẹ̀mẹ́. Ìfẹ́ nẹ̀mẹ́ nínú wa. Agwaghị na-ebe, agwaghị na-ebe ebe, ntọọ gị. Nnọnye chi ntọọ gị, a na onye ọbụla ọ bụrụ ihe nne Sista Nkechi gwara gị ya na-ekwe. a ga agwụ ọtụtụ ihe iche ya eche kịta imeghe ebe akịta kwụrụ gị n'anya kịta imeghe ebe bịa na-ebesa akwa n'onye ị na-ebe akwa nwa anụnwa isi ọ ya mma ọkwa prinses ka ọ nụọ gị isi na ịma nnu ya yọọ gị iwee jụ onwe isi anyị na-arịọrọ gị n'ezinụlọ a ka ị nụọ si na ịma nnu ya wee were ya gwọtọọ ya aja wee tụfuo onye ọ dị mma wee jeta ụtụ ya fụcha anya aja olu okịta ịbịa ebe a na nwe akwa wee je ka ịkụtụcha ndị dị aja na-emenye mmadụ ife ifele mama ị na-ekwu ihe anụnwa ị na-ekwu maka na ị mara ihe nkechi nyere m gịnị ka nkechi nyere bụ ihe si manụ na prince oke nkechi jezi na-atụje n'ime prince maka ihe ka nkechi ji wee zipụ m osisi m ji egoteli ihe mma gwa m ọ dị mma ọ dị mma nkechi asị gị sigoro ebe a si ebe a pụọ ngwa adanne m emelụ gị gịnị Emelo malu nenu wa wefu n'anya ibunyezie m nnu wee m mmiri ife na-eme Ehe, Odile. Prepare the other back seat, eh? Mhm. So mm. all those things before there. Mm. Put the charger. Hey, pray. Hey, me, tell you ife mgbe a nọnye bata na obi na-agbawa ya obi inwe ka iru ya dị obi ọ na-agbawa ya maka gịnị akwa sị na nwanne ya nwaanyị alụbeghị na ya ma nnụ o nwere ike hụ na omeni o nwere ike bụrụ gaa ka ọ chọrọ ime ọma ya e alaghịkwana m n'ọnya a We're going to Maria. I just see your wife, but I'm not going to Maria. Ogechi. Ogechi. Ogechi ọkwa gị si m hapụ Nkechi nwanne m. Ọkwa gị nwa. Ọkwa gị nwa. Nọnye, agwago m gị hapụ na ya nọ. Eh? ọkwa ya na prince ha alụọ na alụ ọwụ na ha alụgo eh? ka ị chọrọ ka abịa gbakọrọ unu n'obodo a ka ibe unu bịa disgrace bụ onwe unu na vileji ahụ ihe ị chọrọ eh? after all o ike kịta na onye ga-anụ gị ga-aka nke ahụ ọ nọrọ mma die ya abụ na ịdị gị die ya die ya die ya <laughs> m na di nke m ga-abịa di nke m ọ ga-esi n'elu wee bịa eh? n'elu wee bịa ebe m dị ime ee eh? mmanya na ị mere gịnị ịdị ime nke onye nke a abịakwa ebe ime oge gị mekwa nke a na onye fụkwa na-agbazi ọsọ gịnị mezi nwa na ọ ga afọ ụgbọ ọsọ ọgụ ka ọ sịrị ihe nwa na ya ugbu a omego na-eme omego na onye a ga-emezi ọfụzi amụ na ọ na-agbazi sọ ọsọ nkechi mm-hmm. ihe emegokwa ịma ihe ọ na-agwa m nkịta bifọ ịbịa gịnị kwa na ọ dị ime isi e? na ọ dị gịnị na ọ dị ime hei nwa nke egbukwa na mmadụ anya jekwara aja na agari o na ọ dị ime oge ọ gị onye tụwara ihe ọna ọgwụ m onye tụgharị ọha okwu a ka anyị ka na-ekwupụ kịta anyị ka na-ekwu ekwu bifo anyị bata ibi na ekwuchabedo okwu nwe ekwucha bifo anyị bata okwuchabedo ekwucha sef bata ha wishi na ijupụtara ya na onye tụgharị ya ime oge echi biko ịma ofe ife nchọrọ ịghọta ya ị ga-akaba alụ ka ịjụta e onye tụgharị ime ahụ anụ sọsọ gị a ga-enyere biko biko hmm. foguete. Foguete quem é tá no foguete. Mãe, e na guam, no prince, prince calma, tubaragima. É? Foguete que é não sabe de nada mesmo. É foguete. Since é? Sim, wee mara m n'obodo anyị fụnugo é m na nwoke ọzọ na-abụrọ prins nwanne m nwaanyị ihe si m ji eyi bịa kịta o buru gị hosel ihe m ga-emezi kịta kedu maka anyị nwe iburu afọ ime aga wepụ ya isi wee advice ya ka wepụ afọ ime m negodo onye m na-enyere aka makwana na m na-enyere gị aka mma mmenwu nke ga-emenwu ya ngwa ọkwa ị ga-emenwu ya okwe chọrọ disgrace ndị bụ unu n'obodo a ị chọrọ ka itebuo famili unu na vileji ka a na-anụgharị afọ na na onye tụtara ime nke a wepụ tụta ime ngwa Okay. ngwa oke chere ngwa chere kịta ị ga-emechi ọnụ ka nkwu okwu ọsọkwa gị ọgwụkwa na akwa ka gị ma hapụkwa gị bebe na ngwa chere ka ị maka inwe iburu afọ ime a bujere Tony Tony kwara, ọ na-etikwe mkpu na elu onye a na-enyere aka Nkechi hmm? Tony Tony nke buzi buzi afọ ime bugoro Tony Tony kwa hey oge echi sinsi iji wee marụ mụ na Tony Akwụkwọ na ya bụrụzie ikolo afọ ime konye n'isi nọnye ọ bụrụ ma nke ahụ mụnwa bụ Ogechi ga-alụ ya tinyejala mụ hapụrụ m ihe niile m, I know how to do it so forget it chelu chelu mụ na Tony akwụbọ na ya bụrụzie nke ibụrụzi afọ ime ka onye don't worry don't worry you will see how it will happen Nkechi nke ọ ya work ọ ya work kwa as for me ọ ya work Nkechi dịkwa sure dịkwa sure mụnwa ka ị na-asị na m adịkwa sure enonye oke gwa m ugboro ole ka nye nyegoro gị advice ịda ọ ngwaghị ihe ihe ma imechaa ya wọk ị na-asị na m adịshọ trọs ọzọ ma again gị nọkwa ya ya wọk ngwanụnụ bụ n'elu ka ị ya ị na-ebe ka anyị bido ozugbo meme ememe onye nna enyere aka e nwekwara onye gwara ya ọsọ gị ga kọsasịba ịkwekwana ka onye ọbụla gwakwana onye ọbụla ịgwakwa onye ọbụla ị na-edisgresi onwe gị <laughs> nye nwanne na-eme nwanne kechi nwanne m ọ ga na-atụ egwu ịmetụrụ aka mana ọ bụrụ na ime ka mmanya na-egbu onwe ike buru gị wee gbagoo elu ka anyị gabagodo agaba biko ọ na-eche ka anyị gaba nụ nsogbu adịghị 直接买给我。 Now, Johnny, eh? if you see the happiness that is in me, if you don't believe me now, eh? Hey, you can't believe it. Obi anwuli egbugo <laughs> obi bi m sa anwuli. Mara m okwu n'ezi. Ife obi dị m n'ime gị taa ime nkwetekwa o. Ime niri ya. Ị mara ife mere nụ. Ị ma dat gịrị na-agwa gị maka ya? Dat na onye? Nke a kpụrụ m isi rukpuo m azụtara m afụfụ a. N'onye? na

ọ dịghị isi so nwatakịrị nnọọ ijọs nnọọ fụ nnọọ maka na o mere gị na ị na-agwa ya sinsi ọjụ nnọọ iburu ya kati nnọọ iburu iburu egwu ozugbo cheo ọ bụrụkwa na mfụrụ fụrụ jos wee mee etu a ife afụ nwa atalụ m ekwesịghị m wee banye oke kịta anyị mesigo n'oke o mego gị ime ya nwa nwa ya bụ na agaba agabagoro ya na ya nke nke nwa nwa anụ efe onye bụ nwa achọrọ m ịnụ ya anụ mana erugo m na Jerusalem na abịazi emezie mara eji ka ọ bịazi bụrụ oli ka m na-elizi ife Não bụrụ onye be m minha my wife eche na ya nụ complete ka efe ilozi emere ka ifu na o mba agbara efe ihe mere ya eh? ka anyị jekara na ọsọ nwuwe wetinye ife n'isi ghọtago banye eh? banye n'ụgbọ i will sponsor you <laughs> Eu afọ ọzọ gị si nsi wee kowe n'obi n'isi eh? ka eji na é ka ekowe nsi wee jidede nche a mere ịmana nne ọ sịkwa na ọ prince tụwara ya Eu. E m isi o prince nke mụ prince hey hey hey oge kedu ife m ga-eme oge ị gwara ya okwu abọshọn hey abọshọn nke m kwugidere ọsị m chaa na m anwụkwana ya ọfọ ya tabiri m ọnụ hey só ọ sị na ọ ma mme abọshọn o kwughị dị de nkwute ekwute ma afọ nke ikwuchapụ ọ sị m nwa nke egbuo m ogbuo ah, ogbuo m Ah. nke dịfe m ga-eme em anyway rapụ ihe niile emesigo m ihe niile ole m nwere ike meziri m ihe niile ebe a gwara ya na nke a ọjụ agwa ya na nke a ọjụ mweta n'isi ya na Tony tikọzie n'ọnụ oge ịbịakwana nke nke bụ na iwetago isi e, ya na toni wee pịaka ya ọnụ ịma na Tony onwe mgbe nwanne m nwaanyị fụrụ Tony n'anya Nkechi so i trust me you know what I can do ị mara ihe m ga-eme ee ịma na nọnye dị imewa mmụọ and afọ ya apụtabe m wee si ya were ike opportunity kịta afọ gị na-apụtabeghị gakwụ Tony kịta ị na ọdụ ịsị mba gaba kịta ka gị na Tony mekọ gị na emekọ ha na ife niile enweghị isi na na eh, ozugbo nye m 5 ihe m na-agwa gị si nke ịrụcha si rapụ n'ekwu ee ka njiri aka m na-apịa mana cherekwa nkechi chere ịma na ị nwere aka gọm polis de ebute ego ị na-eri sọsọ gị chefuzie nnọọ ihe a niile m na-arụrụ gị <laughs> ịma na ebe a bụ igwe andị ka m si wee rọkụkọ ihe niile ị na-anụ pres ichefuo na ọmụnwa ji mma ma ojiji nchọ ibewa mbewa ego niile prince na-ebute ọ na-ebunye sọ gị ọ na-ebunye sọ gị ichefuo m ọkụ ya oge rapụ n'okwu ichefuo m rapụ n'okwu n'oge ịbụ onye nke m ịbụ onye m nwaanyị ịma anụ afụcha m afụ gị nwa kedụzi ka m ga-esi wee na-eli mma ncheta gị ọ dị pọsịbụl mba oge ka m gwazie gị ofufe ifuna from today on ee eh, ife ọbụla atọ ọla ị chọrọ i mean ihe niile ọbụla ị chọrọ ọba mú wa bọ̀ ezi okwu dara otu ọbụla ị ga-enye gị ya. biko ana it's a prince dash it's no good. báyìí na-asị m na-atụ na lụọ nwaanyị lụọ nwaanyị lụọ nwaanyị sị gị mama ejikwa na nwaanyị achọ nwaanyị onye fụrụ ebe akpọtara gị ugo ọ chara acha sị gị na ihe dị mma na ya gbara ka ihe na-akọdịrị m lẹ́ni ẹni ẹ̀lẹ́kùn wà ní pọ̀tà lé ọ̀nà ọ̀tara acha ọ̀kọ̀ ọ̀tara acha nẹ̀kú ugò ọlọ́síkwá. obi atọ gbuo m nẹ̀kú nye ụlọ gbajikwa imegoro ihe niile m chọrọ ka ị mere m imegoro m ihe niile m chọrọ ime ihe mere chere gee ntị achọkwa m ka eje ka abịa achọghị m ihe kpamkpam nyanya m asịgodo moto ọrụ ọgọdọ m ree ma ọ bụrụ ọgọrọ ndị dị n'igbe na m chepụta ya were ma okwu gaba aga ihe m fụrụ dị m mma ihe m dị m mma ebe okwu m na-aga bụ agbacha nkwụ mhm. ọsọ ya bụrụ nkwụ ụmụnna nke ụmụada mhm. ozugbo ozugbo ozugbo ikere m ọla n'aka ọkwa ọgwụsigo ọ bụrụ ihe e kwuru ka a na-eme ichọfu okwu ka ọ na-asọkwara m nsọ amaghị m na họl wee gosi gị na abụ m ọka <laughs> oh. eh? <laughs> ga eziokwu mm. afụfụ niile nwunye eh? m atam wee nweta ya eh. ọ ga-eme m mma na-azụ chaa m ga ife niile n'ọkụ n'ọkụ anyị tighara azụ kịta na eh? ka ọ bụrụkwa ihe e kwuru n'uju ahịa ka e na-ekwu n'ụwa uche gị dịkwa ya Johnny, na na njikere after we bịara bido efosi echeghị m ọ dịchaghị mana onweghị mere ka ị um, na onye onye be pụtara asịsịkwa m na ime ihe anya o hm, na onye nke nke nwunye gị onye be m onye be m sị na ọ dị ime na onye akwa nke anụ ha gị na-egwu egwu nnọọ ofu ọnwa ọnwa na abụọ ọnwa ịtọ nnọọ megide ha megide ha oruo mbosi o kwetere ekwete nnọọ o kwere gị nnọọ gị na ya naba na-erubeghị wiiki abụọ na-erubeghị otu wiiki pụta sitere gị na ọ dị ime ashị oke ime ọ Mama. Nna m. Mama obi m mma ọ gịnịzi ama ezigbote iwe na-ewe m gịnị na-ewezi m. ma ifuru e nke a m na ebe na-akpọ nọnye mmanya nụnụ adamanụzi antonio gị na-ekwu kwa ka etepụrụ okwu etepụta ihe n'ime gị nwaanyị gị na ya bụrụ na ị tọbara ime ka ị si na ịchọ elu kedu ihe ọ pụtazi ma chekwere ifuru mhm. nke ntụba ime ikwuru ka m jasị batazi ifuru ime a na onye dịkịta na ọ bụrụ ntụba na onye ime abịago mgbakọ wepụ fụ na afọ ime a na onye na-ebughalị si na nwa nke bụ n'afọ ọ bụrụ mgbe ihe nwe nwa ahụ ọbụrụ ntụwa nọ n'ime jụọ John ma jụkwa ọbụrụ ntụwa nọ n'ime kedu ka nwoke na nwaanyị ga-esi wee biri n'ụlọ biri n'ofu ụlọ nwaanyị ị na-anụ gị na na bi n'ụlọ ị na-amago na amatu onye ka ọ dị ime di ya sị na ọ bụrụ ozi anya nwa anaka ụdị ahụ akọ mama gị kene ntị ihe ha bụrụ isi oke ife ụmụagụ nwaanyị nwatuo nwaanyị afọ ime ahụ na ime adị m ịma na e, Tony bụ ezigbo enyi m nwoke o tego m na ya ọ bụrụ ọ bụrụ ọ bụrụ ya taa onwe ife ọjọọ Tony mere jụọ ya ana agwa ya ana m agwa ya bọtụ ịfụrụ nke a ahịa ichekisi gị ya ọ bụrụ Tony mere ife a aghụghọ dị n'ugwu a nwatakịrị a na-aghọ aghụghọ anyị chekisi gị ya ọ bụrụ ọnyanwa makwa bụ na ọya jụọla ya na ma mma agwa ya emi emiri m eziokwu kakarịka na nwoge ya ọ bụrụ Tony o nweghị unu ga-akọwara m onweghị ihe unu ga-akọwara nwarakwadị na ya nụta ị na-eso n'azụ bịrịbịrịbịrịbịrị isi na nwa ya dị ka na uje na ụna gị bụ nnọnye mee ihe ọ bụla e kwuru na ọ bụla na mara na nwa emebiela kedu ihe a na-achọ na iko ike ite na-abụrụ azụ gịnị ka a na-achọ na nwaanyị abụrụ ịmụta nwa onye isi nweta nwaanyị dị n'oge amụrụ m anyị nwa nwa m ga-anụkwa ma ma nghọta a na-ekwu ma nghọta ihe a na-ekwu hmm? m kịrịkwa ga-esije bute afọ ime ya si n'ọnwa m a akọ ọ bụrụ ntụmanụ n'ime ụtago ihe na-ekwu okwu a ihe na-ewe iwe ọ bụrụ n'ime asị m na m ga-anụ bịa anụzi ọ ga-esi eme na omenala gee m ntị kama ị ga-agwa m eziokwu enwere ihe ga-eji ya tụọrọ m asị gị ekwe e ihe ga-eji ka m na nwaanyị gị na ya na-agbọbi ị na-arịgo na na n'ime kedu eziokwu dị anyị na-ebi cheki si ya ma mgbe ha ji wee mee ifema efunarị tii na-adabara ọ bụrụ ntụba unu bịaziri n'anyanwụ bịa gba ya enyo n'anyanwụ wee chekizie mgbe ji mee ifema mgbe ejizi mee ifema ya bụ ọdabazi mama ihe ị na-ekwu na-agbakasị mara ihe ị na-ekwu na-agbaka m isi ụnụ eh? na-enye m ezigbo otu iwe nna akọwara gị na na onye butere afọ ime from somewhere si na m tụkwara na onye abụghị ọ bụrụ mụtara ime gezi nke elu ụdị ihe bi na ụzọ ụzọ dị ime na ọ kachasịrị apụa kezi a na-ekwugodo ikwe kwesịkọta ihe mmadụ na-ekwu ma ihe na-achọ ịgwa gị ụta mm. sikọ ka ọ ga-esi wee dị ịfụrụ na onye ara m anụsị ọ bụrụ m tụkwara ya ime ma anụsị ọzọ olóòtú ìgbà so ìgbà àná kọ́sí nìyẹn. anabanu mi yọ kó adiá mú ànú yé. mú ma bu tóni antoni ara ànú sún nìyẹn ọ̀sọ́. antoni ìlú sigo nìyẹn ìlú sigo nìyẹn ọ̀nà bí sinmi yà. tó táyé bẹ bútẹ́rẹ́ mi láti múnamú dànù wákìá ọ̀gá ẹsẹ̀ mi fẹ́. ọkọ̀ dín àlọ́ fún wọn o ọkọ̀ dín àlọ́ fún wọn o wọn yà sẹ́ka ndí àyà rẹ̀ àgùnbọ̀ kwadu kí yà ànú yà. kẹ́kẹ́ kẹ́kẹ́ Biko ba ba dinga kama lisira abo biko. Eh kero disi bifa. Iga no maina ba to bali no kesi emi. Biko ba ba kama to kama lisira abo. Mana tuni. Ene chelo kene. Ima mba nne yi na-aba eche kisi gomia. Biko ba kama lisira abo ke gomia ni ha. Rutu kwa n'obi na o chelo. E ima mba Bule musirom ya. Ife mere bụ anyị na-emezi ife ọ dịzie ka anyị asị na anyị amakwu ọzọ ife anyị na-eme. Anyị adịrọ shọ so. Mana m isiokwu ga-agba m ife kedu ọpọt kedu isiokwu ikpanụ. Anyị na-alụ kịta ya akpọta ya bụ n'onye anyị ejebe n'ọgwụ eme ya test. Anyị wee jide okwu aka n'ọdụ wee dị shọ ife anyị na-ekwu ka ọ ya abụ omekwa ọzọ anyị jebizi ọzọ ji egwu okwu anyị na-abasi mbụ ike na ya na ife anyị na-ekwu. Jọn eh, bịa John sensị dịkwa okwu ikwu kịta ahụ anyị nọrụrụ na hmm? m na-eje kpọrọ ya bụ na onye anyị ejee lab ka mmaka elu mbọsị na onye imezi abụdị m shọ ka esi ihe na-emezinụ ihe e, ife a ma ndị tago otu isi kọwasịalụ m tago na ịma mbọsị igwesị aha anụ agwa tago but aku aku ibu date mbɔsi ani si. o don balẹ̀ bi fa i kan bange taba sɛbɛn a pɔ kɛlɛ kɛlɛ kɛlɛ mbɔsi kɛlɛ ma date. ɔ ka mɔ ye maa sisi e mun ye ne mɛka o se o se o se tigo na mɛ kɛnɛ dɔn a bi dɔn bɔba jɔ mɛ kɛnɛ dɔn a ka ma dɛ ba ne sɛbɛn a pɔ mɛ hɛnu dɔn nɔnɔ wa yɛlɛ i d'a mɔ a mɔ i n'a ga-adụ m ma nwaanyị na onye ga-eje wee mee ya anụ ome nwa ogeji wee jee ime ọkwa ee ọ maka na anụzi dị onye oge ji wee jee tụtụ ime ọkwa chọkwala ịtụtụ atụtụ ọkpụkwali onye anụ ọma afọ nanya ma ncha o wee bụkwa ya nwa akwụkwọ eji ojigwa ụtọ tụ tụọ akwa ime mma dị mma anya ka ị na ebele akwa a sị m gị ebezina akwa ka onye metere ya bụrụ aka dị onye mma ya pụta ihe n'isi ịnụrụ ife m na-ekwu ibezi n'akwa maka nọnye omegie o butegoro anyị ife ife laa nọnye onwe ụdị dị na-abịara ọrịa n'ụna onye elu bịa ọjụ onye a na-abịa ọjụ nke nwe na-abịa ofe isi kpakakpaka kedu ihe mmadụ na-emere ọrịa o wee mechie nna anya ọ bụrụ imechu anya iru ijeje bute afọ ime bunatala m n'ụna. afa niile bụkwa ka nna atakwa afọ nwere ife ọzọ na ibezi n'akwa hapụ ya ma ọ bụ ọsọsọ ka ọ ga-adị bịkọsọ ọ ga-adịkwa olu mụnwa mmanwụ ọnwụ dike na-aga ije n'ụzọ ndị mmadụ ga-asị mekweni na ewudagị nwanne nwaanyị jije na nwaanyị a na nwa ya nwaanyị atụkwara ime enwezi m ọnụ okwu n'ụlọ ụka enwezi m ọnụ okwu ebe ụmụ nwaanyị nọ m ga-abịa nabao famalo na m rapụ palas bifo prince ga-abịa chọba m achọ ajọsọ m mepụta si ka m bịa fụ ka m bịa e tụrụ gị maka ihe anụ ha mee biko ife m na-agwa gị bụ ọkwa efu ọmụnwa hmm. ọmụgwọ njekpọ biko achọ m ka ị na-eche echiche chaa chaa chaa chaa chaa iche na nne echiche emee e, e, nọkọtakwa bunatakwara m gị n'ụlọ ha ncha niile a na-adakwa m n'isi káyíká yá bá ń lo òun fún. ó ṣùgbọ́n ìgbà náà nǹkan máa ó. John, ìṣẹ̀lẹ̀ e tí a dìbò kìíní kúrò ló ń lọ. john ẹja dọdọ dọdọ john ọgbẹ fún yẹ john ọgbẹ fún yẹ ó di mú nítorí kẹfẹ mọsán mẹ́ta nìyẹn fún un ó tún náà ń bẹyìn àfi mẹ náà ń bẹyìn tó ara yín mẹ. gẹ̀ǹtì gẹ̀ǹtì. so ọmọ hudu yà bọ ihe na bẹsẹ náà náà mọ parapara náà yìí kà bẹ ká yẹ ká yẹ bọ dọba. john ẹ hẹ mẹ náà.

nọlẹ. oye ike awa sigi zuo ike. olu sọ̀rọ̀ nọlẹ nọlẹ. mama ihe m na bụ na-ejego m na lab emenecha anyị nchesi efu ma efu na afọ ime na onye dị 2 months mana mgbe m na-eme itiri ka bụ emont ka ọ ka na-eme enukwana m akụ nwata nke a antoni mụkwa anya antoni oh. antoni anto esikwana ịmụ anya ahụ ọ dịkwa gị arụ dị m ebe m nye nọ ka nnọ nọ gị jidekwa onwe gị aka ntoni mụ na nna gị ebigo onye masị na nwaanyị nwere ike ife ya na mbido anwa nwoke ike fesi ya na ngwụcha awa ịmara na a na-eme ya eme jidekwa onwe gị aka mgbe mụ na nna gị tụrụ ime nke anyị nwe mụọ unu nkwu mgbe anyị jee ma ma labụ ma kọmputa ma ọ bụ kedu ebe na-agbara gị afa si gị na nwa gị abụrụ nwa gị mmekụrụkwa nwa ochie m nwa ochie m bụrụ na ka m gwara gị ebe nọ ya nọ ka m agaghị eji mkpụrụ anya m na abụ nwa be Elizabeth agaghị eji mkpụrụ anya na abụ ya bụ hapụ nwa m nwa ochie m nwa ochie na-atọ ka mmanụ aṅụ ị na-agbago ya gbogo ị na-agbada agbada gbogo mma ekwurukwa nwa m o mama a na-akwanyere gị ugwu na nwa na-akwanyere nne ya anyị kwuru na ọ bụrụ ime inye akwanyere m kpọrọ nwa gị mmadụ ada-atụfu ọbara ka ị nwa ike kpọrọ nwa gị kpọrọ nwa na-atụgharị ime ọ imesi kpọrọ emezi mgbe gị na mpa anyị ime n'ezi gbabata ya n'ụlọ ọkọ mere gị otu ahụ mgbe ekeghị dibịa na-agbara gị afa ga-alapụtakwa gị dibịa na-agbara gị afa na nwa gị agbụghọ nwa ga-alapụtakwa gị Antoni nekwa aka m aka m dịkwa ọcha mmemere enu mmemere ya n'ebe nọ ya maka nna okwu m adịghị ebu agwachakwara na nri ịmara ihe bụ uche gị mgbe ọkụ ị nọrụgo na-echegbu onwe gị ọ bụ eche ka ị na-eche mmụọ bụ nne gị yụọ gị n'elu yụọ gị n'ala ime ekwe na na ihe ndị na masala na wee fụ na irigo n'elu ụlọ elu a na ịma mfe ya n'onye nwa m na dị jụ onye nke a bịa ya onye nke ọzọ bụ ife isi kpakabaka n'ịma nje ifugonianụ ọ chaja ana ihe ị nwetazi eketa bụ ibute afọ ime bunata alụ m n'ụlọ hei alụ eme hei ọnwụ dị ajọ ka ọ jọgburu onwe ya ọ bụrụ na di m nọ ife niile ọ ga na-eme n'ụna maka na o nwere ozi nke chineke nna tụọ ka nwanne gị nwanyị si bela akwa si na be die maka na ọ nụrụ ya wee bịa ebe anụnwa wee chi igbu onwe ya na-abaso mba nwanne gị nwaanyị bịara ebe a o si be die bịa ebe anụnwa ebe ị kara ịnọ kịta mana isi niile a bụ isi imere onwe gị mama isi na nkechi bere ebe a nkechi ebechaa na akwa ebe a n'ọnọdụ gị ebe ka ị na-eje zuzu na-achịta azụ ebe a ikwuru ịgba nọnye nọnye iwe na ihe a bụ ihe ka nkechi ya esi si mma anyị na mụnwa bụ nnọnye tụtara ime mkpuke ndị dị okwu bụ ihe a ndị nkechi nkechi mana ọ prịnsị tụbara m ime gị nkechi ka na ihe a kịta na-ekwu aka mara nkechi nke m maara nwanne gị nwaanyị ama nkwudorokwa ọma nkwu ya isi asị let's go ka anyị jụọ ma ọ mee na ka anyị ga jụọ ya ka ịfụ na ihe niile abụ asị let's go na let's go back Ogechi na-eme anyị fụna ọnụma na-esi m hapụ m ka mm. mụ na nke sekwu ihe anyị n'ulo mba mba mba mba ka mụnụ ozuzula eh? mm. mm. ozu kedu nke bụ mbọ so every time mụ na Nkechi ga-enwe problem nọ ngụnwa ka ihe chọọ ka mme ọrọ ka udo dị ka udo dịrị ụnụ enwe eh? ihe ọzọ m na-eme ekwesịghị m ijefu Nkechi bikos pozishọn ọ nọ kịta ọmụmụ a kwesịrị ya ọ bụ na mgbalị ya nkịta ọ na-ekwu ya Ogechi hapụ m aka. Kwere m aka m. Ogechi na-eme anyị dịte ịfụna na-esi m hapụ m. maka mụnwa o. Ozola o. Ka anyị gagoro na yard. Ngozola ka eh, anyị gagoro. Agwa m onwe ihe mme Nkechi nwanne m. Negodu nwanne m mfu n'anya m na-asọpụrụ. Negodu Nkechi. Ewo. Dọwọ. Oh. Ka anyị gagoro ka anyị gajụọ mma gị. Ka anyị ga-ejuke ya ka anyị mara na ihe a ọ bụ eziokwu. Ngwa ozola cool daa. nwa isi na ị na-aba ebe a ka ị gaa ebe a lụọ nke ọgịnị biko nwagodo m ka anyị jebe ejebe biko ekwesịkwara na nke jidekwa ihe ife na-eme n'ụwa ife ebe a ka ị nọ na-enwe aṅụrị nwanne m ka ihe m <laughs> nwunye nwa m digodo mma nọrọ obi a asọ m <laughs> mọmi anyị emesigo chọrọ anyị ego ka anyị wee jee afịa na ngote ife a ga-eso nwụlọ ife dị n'ụlọ mba ka anyị na-akọzi echelapụta m hmm? kechi kedu ihe dị gị presi gwa anyị ọkpọ a chọrọ ka ya na-afụ okwu n'ụzọ wee lie na-emụọ nwa ịchọ ịlapụta m biko hapụ ya ka m bara nye obegiri ego ka o jee o mọmi ọ ife aka arụ m na-ede na exercise anyị ma njide moto wee jee ụkwụ ka anyị ga-eji ana mụ na ọbịageli ga-eso ebe a ka ọ ka njọ ibezi <laughs> ewelụpụgharịsịzi ịbatazi aka akọba ọzọ biko ihe m nọ na-eche bụ mgbe ị ga-amụ nwa mụpụta m nwa nwoke nkwuru ya n'aka ee eh? ihe a na-ekwu nwee isi ọ bụrụ ijelu m afịa nwee ihe nchọ ka ị na-alụ n'ụlọ biko weta m akpa ka nne ya ego ka ije gote ife adị m ejikwa ebe ọbụla ọbụla mụ na ya na-eso adị m ejikwa ma mụọkwa ya anyị ka ihe ma gị afọ ime mmiri nwekwa ife dị n'ụlọ nwekwa ofu ndị ọbụla dị n'ụlọ eh? nkechi ege m ntị na hmm? ị ga-emekịta baa n'ụlọ na larụ ụlọ gbanye esi ka ọ na-ekwu ejena alụmefu ọbụla esikwuna ọbụla begere esi ya hapụ ya m ga-esi ife kwu ọ ihe ị ga na-eme wee rue na ịmụ ọnwụ nye nwere ihe ọbụla i mere m n'ụlọ n'ihe na-agwa gị m abịa ka nye ya ego baa n'ụlọ kama weta akpa ka nye gị ọ na ije ọnụ ị chọ ịla ma gịnị a sị onye onye nwezi nwunye nwanne nwanne nwoke n'ụzi nwaanyị gị du ya mwapụ nke m na-ekwu ụba ọzọ ọ bụrụzie na nwa m nwoke ama nchizi n'igwe chineke agaghị ekwedo ama anyị eluru anyị arapụ asị na mma rapụrụ gị ị iyere buru afọ ime a gawa ime afịa si na echi ga-agụ ife eji si ofe ka ọ gịnị di m ọma kedụkwana ife m ga-eme nwere ife dị n'ụlọ ee anụ ọmụ na ga-eso wee jee afọ. it doesn't matter it doesn't matter imekwa ihe ga-eme inwe complications for you mana ịma ọ bụ na m emere onwe onye ga-eme ya ọ bụrụ mama ga-abịa meere ụnụ m ya I know I don't want you to stress yourself ọbịageli can go to the market with the driver huh? aka ife na-ekwuru ife a Hey. ọ ka bụ ịbịa ịbịa ekele gị kama iwe na-ewe ya ime ọbụbọsị a ndị ichie pịara m ihe ọ mena ya ka ha pịara ya nwanne m nwaanyị apịa gị ekwe ihe ekwe ihe m ji ekpo polisi ọ maka ka m kwuo kpọọ polisi ihe a m metụrụ m na ha na-apịa m na-eme ka mbe o metụrụ m na arụ nwanne m nwaanyị ha pịa ka m ji wee kpọọ nne biko doo so ya maka mme mechara maka akwa aha e chere m gochicha so si na ọ ga-aka mma ka ya bịa kelee gị otu isi were ihe niile a mere na ma polisi m kpọrọ wufuo kpọrọkwa na ya obiri ebe ọ sị ka ọ bịa kelee gị hei na-eme ka isi wee nnọọ chọcha nwanne m nwoke nke a mma ọkpakwa nke anyị nyere ya amaka hei <laughs> It's okay. Um, sit down. Don't worry. Sit down. Kifa enye gị. Ah ah ah Oh, ah. nwa ka ije <laughs> ka ije n'ezi. so bad <laughs> Eh, ka. Ụdị nkata a akpata ata. Ụdị nkata a ga-akpata ata. Ịma mgbe ha dị na nwatakịrị onye a na-aga ibe na-eso onye na-aga ibe na-eso ha na-eje ka ịkpụkpa ịma anụ a na-akpa ịkpụkpa ị na-arụ nkere aga ibe ya ọ na ihe a ga enwe ma ọ na be m kwe Ndị aka m gatụrụ mma nna ya. Eh, mba mba mba mba. Eh, Kenye gị, don't worry. Ihe ahụ. Prince ọ bụwa ya saa. Oge m ọkwa ka m chọrọ bịawa. Oge m anyị dubukwana na mma tupu ya jiri wee zobe. Eh? Anyị agakwaghị na-eju maka omume ụmụ agbara ọhụụ a na-eme. West na mụ na ya na-aba adịghị na mma. Chetakwa echeta na ihu dị mmadụ ọkwa mma ịtụ mbọ. ọnọdụ a bịara tinye m ya bụ na gbagharịa ya bụ adị m anọzibe m ụkwụ adị n'ụlọ ụkwa dị na mụ na njegherizi mụ na njegherizi ọgọ m a sị gị na aghọọla m onye njegheri kedu ihe m ga-eme amaghị m ihe m na-eme n'ọrụ ugbo amaghị m ihe na-eme na biznes toni bịa were obi ya m ihe n'ala chisasịa m isi amaghị m ihe m na-eme eme ọgọ m biko n'ọnụnụ ọgọ m ọgọ m na ikpere ala biko dị m ụmụaka mkpọ ihe m ụmụaka ka mkpọrọ ụmụaka naba biko ị na-ayọkwana m biko ọ dịka anyị asị na ọ na-atọ m ụtọ na nwa m jere ije dị mụta nwa kpọrọ ya natabe m na-azụ ya na nwa atọ nwaanyị ọbụla ụtọ ọkwa mma ihe kwesịrị ịnọ na be gị nọrọ ọmụgwọ ọ tụgharịzịa bịa bịa n'ọlụ be m ezigbo ihe ka ọ bụ mana ị na-arịọ m biko adịka ya asị na ọ na ọtọ gbuo m mana ịma na okwu a di m anọ ọ bụrụ mgbe di m nọ n'ọnya ka okwu a niile ga-ejelu nke ọ na-anọ ọzi nke ọbụla dapụtara njekwuru ụmụnne njekwuru ụmụnne nkọwala ha ihe agwa m ka m na-eme ọ ihe agwa m ka m na-eme ha bịa n'okwu a ịma na nwa gị nwoke na ije ya na nwa m nwaanyị o ihe o mere n'isi e. o meghị ihe ọbụla n'isi e. otu ọ na-emeghị ihe n'isi e. ụmụnna wee sị na omenala na ọbụghị ome n'obodo anya ịghọtago ya na ebe okwu m na-eje ọ bụrụ na ihe dị m n'aka m na-emenwu ọ gịnị dị na ya gịnwa na onwe gị ama m nke ọfụma ọfụma na asịkwude m dashịa gị nwa m nwaanyị mma dashị gị ya mmadụ na ị ga-edete anya ọfụma mana ije nke ọ karịrị m ofu okwu m na-atọgbara gị ego ahụ nwa ma jide ya n'aka gị na ụmụaka ya ga-emebi ụtọ mụ na gị na-abụ nke mbụ nke abụọ bụ na onye ọbụla dara ebe m ga-ada aga m asị na ọ dara ajọ aja maka na ụmụaka anyị abụ ee eh, amaghị m ka m si ebido ebido na ka m na-esi kwụsị akwụsị mana ofu ihe m na-agwa gị bụ na aka nga na-abịa nke ọbụla ihe nwetakwa ihe aka nga na-ewetakwara ya ee ntị na-ata ya na-ezughị karịa na ihe ọ na-ata akwụsị maka agaghị m ezu ike ihe ejibu maka ihe ụmụaka na-eme ịhafụ ịdị na-abịazi afọ m ọ na-ahafụ ihe dị na ya evu ụra anaghị eme eme kedu ebe isi na ụmụaka jeredere ha jebere na nke nwanne m nwaanyị nne gị nwanyị. ka ebi n'ụzọ amafịa kemgbe abalị efe ebe a ka ha nọ ee ịbịagodo nnọọ nke nwa na onwe gị mana ọnụnọ ha na ebe a na nsogbu adịrọ ha ga na-eri nri agụụ ama mgbu ha anụ ọ bụghị ihe iyi echegbubela onwe gị ihe ịma nji njiwa echegbu onwe gị bụ etelu uru etele ụgba hmm? okwe nwatakịrị too ọ chọba nne ya ọ dị na mgbe ejikwa emeche nwa gị nwoke ọ pụta ya n'obi na ọ ga-abịa kpọrọ nwa ya na nwunye ọ bịa kpọrọ fa nsogbu adịrọ ọkwa ma ha kwe egoro e kọmputa hmm. imere sola inaji ịma na ọkụ na-ewu n'anyanwụ jet age mana ihe niile ọ kwaa n'aka nwa gị hmm. ife na-eme n'ụwa ife na-eme ụlọ ụlọ apụta ụlọ apụta nwaanyị obere ọbụ nwere onwe

ma ọ bụrụ ka m na gị nye aka wee hazie ọnụ chialụ emesie ka ịma ihe anyị ga-emepụta ịbịazi ọzọ bịa iburu ya oge nduru ya na ọbụla ọmụrụ o oruru akịta ọmụọ ozugbo o ọ ga-amụ n'udo dịka ụmụ nwaanyị ndị hibru gbachiri ike jikwa nwayọọ ụmụada kwenu mwota kwenu mwota lienu ngọnu yenu zonu olóhùn olóhùn. ní ìjẹ̀bú ọ̀nàfọ̀pá lè fẹ́ fún ọ̀nàfọ̀pá ló mú ọ fún. olóhùn ya ehun <laughs> ya m hụrụ ya bụ ehun ya m hụrụ. ọ bụrụ na agụ eyile ife mụlụ ya ọ dị ka ọ gị ka onyonyo na-ewu a na-ele anya na-ele ya anya nna ahụ omemgbe ojii ịhụchara ahụcha ịhụchara ahụcha nna gịnị bụ ihe nke a ka o yiri nna ya omemgbe ojii alọgo ụwa olóòwe ka na-ahụ ụzọ anya ga oh, oh. ọ gwọrọ ya agwọ afọ nwere danna oh no dike ka ịbụ thank you anyị ka ọ ehm, oge erugo oge ị ga-akpọ eze nwanyị obinye ọfa maka na dị ka o ruru hmm? ị ga-akpọ eze nwanyị ka o bunye gị ọfụ obodo o bunyezie gị ọfụ anyị anyị wee nọkọ ọnụ wee kwuo wee ajie you, ọnụ n'ụbọchị ọ ga-awụ a ga-egbu ya okpu eze ka obodo bịa rie nri ọ bụ ndị I am <laughs> oh, um, oh, very grateful you know, for your support over the period and um, because of the ka ibe ahụ i I'm really, really happy for me to be the next king of this Umoto community. Actually, me Muna sure that as your king, I am at you. you Uh, Prince, nke anyị na-ekwu maka igbu ya egbu ọ bụrụ na egbu ya ha ogbu onwe ya ọzọ a ga-egbu ya egbu a ka ọ nọrọ chọrọ igbu n'anya n'anya n'anya ghara mm. ụra anyị ị na-eme ememekwa m obi mma nwa ọ dị mma ọ nwere ihu na si m ka n'ụlọ anyị ala n'ụlọ na-abịa ya n'ọnọ enwekwa ihe ọma mere ka kekwa ihe mere nke nwanne gị nwaanyị ọ mụgo ọ mụrụ agadaga nwoke so na nkechi nwanne m amụgo ka iji wee kụchala ụkwụ bịa ebe a nụwa ee ka ịbịagwa m na ọmụ nwa ikwesa m na ọmụ nwa ka mmanụ ibe enu ka ihe jikọ mụ na ya onwe ya gbasa mụ na ya ozugolo mana na ụlọ ịma na adịrị nga na masọpọtụ mana nwanne gị nwaanyị ahụ nkechi dị wiked eziokwu na-ekwu na ọta ataka ịma na nkechi nkechi anwa na afọ tara mmiri ọta ka ịma so ozighị nnọọ na ọmụgwọ zienụ gịnị kedu ihe ọ na-ezilu m mụ na-eji afịa onwe gbasata mụ na ya sọsọ ihe dị iche ebe mụ na ya nọ nkịta anụ ọbụla ọmụ ube dị mụ amụọ be anyị mana nsogbu adịrọ ị maghị echi n'obodo n'otu tomorrow

a sị na tupu enye ya ọfa ihe iye nwe ọnọchie kịta inwegokwa n'ọnọchie mma ewelu ike nga ọfọ ụmụọta wee nye ya n'aka iwelu enyelụ m ọnọchie obinna were ọfa ka Thank you. alụ nke a bụ alụ onye owu jụọ Obinna ajụjụ jụọ Obinna ajụjụ nke a bụ alụ alụ ndị a na-anọ pete e tụọ ife ha meghị n'aka iji wee tọhapụ ya Okay, is one m the thing. You know, I wanted to hand it over to the lady baby. E the na I m. ọkụ I dropped it. na-akọwa nwa gị ihe ọ na-egosi bụ na nwa ha nwa gị This is the girl I got married to and we've been staying together in this palace. Kiziko is I impregnated her. Are you suggested that she, she's, she's cheating on me? ihe nwaanyị nwere ike ime enweghị ike ịchọpụta ya ya hmm? agajụ ya ajụjụ maka na nwaanyị nwere ike ịkọwa onye bụ nna nwaanyị maka ụdị ihe e a emenubeghị n'obodo ahịa kpọnite n'ime odi ka ị e jụọ ya onye mụ nwa kí n máa yín ọ̀gá sáré. ìnáwó. ọjọ́ sáré àjùbá àìmọ̀ ìjòkúdé ìrìnà rẹ̀ máa ní ìhà ìyẹn ebe nwa gị nwoke nọ ọ nọ n'ime na ọ bịa gị liku ya achọrọ m ka ị m eziokwu ihe a mere taa kemgbe nne m na nna m si mụọ m a bad woman. Ebe you know, obele nwa for or reject her. I want you to tell me the truth. Chee chiche n'ime obi gị. Who is the father of that baby? Gwa ya m nwa ahụ. Obi m, nke anụ na-ekwuzi otu anụ. Ọgụ a bụ nna ya. Kemgbe m matago nwee nwoke ọzọ ọ bụ mụ na ya na sọsọ gị nwa. Welcome Abunaya. I'll ask you again. Who is the father of that baby? need to give gimi one. Answer me! ebugo mụ na nwa m na bedrum anyị mụ na nwa m na-alarụzi na na guest room ogechi ahụzi m ife nge m ogechi prince na-asị mụ jee kpọta nna nwa mụ jee kpọta nna nwa mana mụ na gị na bụ mana prince bụ nna nwa ma ụgbana onye ọ eh? amaghị ihe ga-eme ogechi ka agwụkwa na mmụọ ike agwụgo m ọ dị elizi nle isi o nwezi ihe ọbụla gbasara mụ na-emetụta ya ogechi ka agwụgo ike agwụgo ya mekwa nji wesị ka m kwute ya ọkwa na onwe nke ife ga-emenwuru nke okwu ya kịta chineke mana nkechi ọ ka mma ka gwa ya eziokwu ha ya eziokwu ihe ọ pụtara gị ahụ ya isi ka gwa ya eziokwu ka eziokwu kịta ka mma ọ dị dị m n'anya ee keka iri na ya ga-esi adị m ịgwa prins eziokwu n'ife a niile mmekọcha ee mba na-eje n'ebe anwa ọ kakwara gị mma e? ọ kaara gị mma ọgwụ na gị emewe gị akpọ ya na fon iji fonu gị ebe e <laughs> Ogechi ọ na-arịngi ọ na hello hello ee eh, ee eh, prince ee eh, biko ọ bụghị nwunye gị na-ekwu ọ ya nwaanyị Ogechi ee biko ee o nwere ihe ọ chọrọ ịgwa gị mana ọ mara ka ọ ya esi wee gwa gị wee sị enye m ka m jiri aka m gwa gị na ị ya aka aghọta ọ sị na nwa ya nwoke ahụ ọ mụ nwa ahụ ọ mụrụ na ọ bụrụ nwa ahụ nwa izizi gị na onye nwe nwa izizi gị wụ nke ahụ nye nwanne ya nwaanyị mụrụ hello hello hello hello mana nkechi ọ ka mma mmụta tụ akịta ọnụgoro eziokwu ee eh? otu ọnụgoro eziokwu ọ ka mma ịnarụzie ihe ọwụna ịhụrụ gaa ahụ ya ọ sị na ọnụna ọhụ ka ọwụna o kwuru gị iso ya ozugbo ihe ma nwe otu ọnụgoro eziokwu ọ ka mma onye nwa m biko biko nne m isi ọkwana anyị n'aka anyị amara ife na-eme m n'elu prịnsị anya kemgbe ihe a mechara o si na mmadụ pụọ nne ọ dị biko m egbuo m iwe enye m isi bụ nne m bụ nwaanyị biko was your sister that actually deceived me. Ayane deceived me. I didn't know what was happening. When we were together, okay, Managino, I've never treated you bad, you know that. I've always loved you and I still love you. Please, come back home. My young man, Ibezina, wetuo bigi. Genti ntị ife lọọlọ na Prince na-agwa gị. o ebezi na ị na-anya ịma prịnsị ụta ịta anya etabili maka na nne gị nwaanyị bụ ihe binye niile a n'isi nne gị nwaanyị asị m kwuo nwa anyị kwuo ebe nwere ike ya esi wee ya nọrọ n'ụlọ ihe e kunu ya maka na ọnya nwa eze anyị eze obodo a ka ọ bụ ebe nna ya dị ndụ ya ekunarị ya nna ya biko

iyi ekwu na alụfanụ onwe mgbe iyi ekwula eze ndị ebe ọzọ nọrọ na aka kpọrọ ya na tabanaeze ka is the next king of my community. You don't understand it. Um, Lord, ebe ọ bụ na nwanne m nwaanyị ka nọ n'ụlọ ha. Listen. Sorry. that girl ka kpọfuo ha chụpụ ya onye ka mma ewere rapụ ibie mama ị ga-ewere nke ada eh. oh, ka echi eze ka mkpa oh. Biko, biko, si ahụ.

Where's that? It was an archive. Where's all the... Uh, yeah, I'll go. Um, I'll go. Next time that girl be here, eh? You may allow into this compound. Nge boogie. Okay, Nifenku. Yes, sir. Good. Bravo. Uh, ala kpọọ obinna dịka omenala ọta obodo anyị asị wee dị a sị na anyị nyere ya ọfa ma ọ bụ na ị nwere onye ọnọchi kịta ọnọchi abịago m na-ewele ọfa nye ya ka inye ọnọchie obinna nye ọfa nye ọnọchi ụmụ ọtakwezo mba okwu agụgonu okwu agụlọ ebe ọzọ ịdịdị ọgụ mgbadike abụ wechita nna ekenekwa gị lekwe na ya ọ dụrụ na na ịtọ ọnwụ mmadụ ka niile na-arakọ Tókùnà tó yẹ ní ilẹ̀ tó. Inú náà jẹ́ gbogbo ẹ̀bà. Ó lè wú. Wádìíkè wádìíkè ìgbé Prince of our life. Ọjọ́ kan nà. Prince ìhùwà yà mẹ́rẹ̀. Wọ́n tẹ̀lé tẹ̀lé ní ilẹ̀ tó. Ó lè wú. Ọmọ ọ̀kà jẹ́ kí ayala tẹ̀lé. Bẹ́ẹ̀ni Adam. Ẹ̀fíkùnrin á ní ga ìnálóńgọ́sí. Ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ ẹ̀ o wetara azụ ka na na na ihe anyị eh, bịara hụ ka bịa nwa nwoke ee na asị na ọ gaghị dị afụ mma ka mụ a nọrọ na palas nwa m nwoke ebirikwa n'ebe oto ha dị mma so abịa m sị nwoke ọkọndọm ife ikwuru bụ ife mela eme gbam otoyi ọ dị mma ọgọ anọ m isi ikwu mana ka m ghọta chekena ọfụma ọsọ nwa gị nwoke ka ị bịa ịkpọrọ ka ọnya na nne ee ọ bụ nwanyị anyị bịa ịkpọrọ nwaanyị nwoke ya na nne o nwere mgbe anyị ejikpọrọ nwaanyị nwoke rapụ nne mụrụ ya mụnwa dị ive bụ nne atụrụ m ime mụọ nwa mmalị ka o si adị ọ dịrị adị mma ịnapụ nne nwa ya ịmakwa na ịnapụ nwaanyị nwa ọ mụrụ dị ka egbe ịtụ na ana pịa bulu ọkụkụ nwa ọkụkụ ọkụkụ agbala aka tụrụ chọm chọm chọm na ife nọ ife ọjọọ ka mana ife niile dịkwa n'aka e, e, e, nkechi ọ na ọsị anyị kwụrụ anyị akwụrụ osizi anyị gbava anyị agbava mana mma achọkwa ka ọ si anyị kwụlụ maka na ewu anyụgo si n'ụlọ ọma amịrị n'ụlọ ife vọzie na-ebu ka e anya ọrịa ife niile emebiwo ife mebiri emebi ndozi ka a na-edozi ya nkechi na ya nye anya n'ume oo daalụ nkechi nne ka enye bụ uche gị onwere ụbọm na ụgbọ na nkeji wee rapụ nwa m sọsọ ya m ga-ala gị ka m soro ya ma mana onye amaghịzi m ka ma ọ ga-anabatakwa mụ Even though I'm going to perform anyway. But you know I respect you so much. Hmm? I'm not a prince anymore. I'm not a real. So born before I be. Oh? Welcome. Dikun, daalụ m si nne. Ụnụ hmm. anwaka. Mm hmm. Nne m.